Yep, yanya, yep, yanya. Yeah, it's not good. Gracias. <laughs> o chineke papa dị ndụ eze a na-ekpechala e ọgwụ anyị bụ ụmụ ya nọkọkwa ebe a n'oge awa nke a dadị dị nsọ ị mara ibe anyị ji wee nọrọ ebe a ọ bụ maka etu ibe si wee dowe ọnụ na naijiria ugbu a nke na a na-akwado elekshọn n'ime mkpụrụ ụbọchị ịtọ na-abịa abịa anyị na-eje fọ prezidensi nke a bụ izizi ndị Igbo na-esepụta isi ije prezidensị kpọọ ya mkpa na-agbaghara onwe ndị otorogba na-awọ bụ ndị Igbo achọghị ka ya bibe gị ọfụma ayọ Chineke Peter Obi na-afta for prezidensị ọhamadike nwanne anyị nwoke na-afụta for sineti a ga-eji agụrụ bịa agụzi Igbo ebe ọ fọ one eji chieji ya ee ibe nsị ka ngwa ndị obeledu na ka ndị ka ndị nwụọ etu a ndị ka nka dị etu a nsịfụ ndị obodo a n'anya ka nka nsịfụrụ n'anya ife niile mmelụ baalụ ndị obodo dịba mma anyị ọchịkọ ga-ekekọ anyị ọnụ na ebe ime na ebe ọnụ na ebe obodo na-agụzi Igbo nsebe a na-egbe nkịta ego ga-ewe 3 minutes anarụgo m aha ebe ọ bụ na ụdị agbata obi anyị bụ nke nwanne ka anyị bụ ejuru m ndị obodo egwu egwu ome ebe nọ na ya obodo ga-egbu ya n'isi mana ọbara n'isi ọbara agụba a na-eme ka ọ bụrụ na na-eme politiks enwere special love for this community. Igwe chiri agụ na-eche mba obilili. Tụrụ m agụ na-eche mba obilili. Agụ na-eche mba obilili. A na-ekele Dr. Vera Ile for my sister, first Tribune trustee, ladies auxiliary knights of St. John International, nnukwu mmadụ ka ewu. Hai, ịdị egwu. Na-ekele m isi egbe ama. Agụba agbawa maka na ilu agala ebe a noge m national chairman na ka alụrụ ilu a bụ Peter Obi from Adazi Nnukwu to Igbo under under afọ ebe ekwutara gbara egbe na-anachi azụ na ya adịghị atụrụ Abuja Chamber I'm very grateful. Wetin ìlú à under our brother Kalisi Silozumba, Commissioner for Works. Oge aka ịlụ n'ìlú à. Aka mgbe n'igbe niile ama ma kọmishọna ọrụ na gọọmenti anyị ewee rụọ ihe a jikọ ọnụ. Nwekwa nke a osi mmiri wee jee agụụ. Ọ ibe anyị mere. Sineti nọrọ ọnwa ile na ise emeghere na ebelego ebe a alụm m skill acquisition center n'elu abụọ n'elu abụọ village ebe emere ọkpụrụ bụ ya n'ofu arọ alụka m mmiri na Holy Trinity Early Church rụọ overhead tank mara wee gwa na ọda alụ ọrụ a ga-edozie ọkụ nwa nwoke nwere ya ike ya a na ya scholarship ọmọ yẹn nya scholarship na ọbẹrẹ bẹẹ báyìí asọzọ asọzọ nkeji mẹrẹ cynthia ọmọ mathematics ọgbà gate yóò nyẹ kọfí ọbẹrẹ bi ọdẹ big my student lẹnu ọmọlẹta nwa wọ́n yà dùsùn bóyá nù mí. báwa máa yí pé ní. ọ̀nà òun lè máa dùn lọ́nà àkọlẹ̀. ebile ọ̀hún ma m enyi na scholarship na 2018 zuwaya ọ graduate go rụrụ asabe bi ebile ya ọ dị maka m na-eme wee na-emebe anyị na-agara n'inye ndị ọgara na-agụ akwụkwọ congratulations daalụ gịnị ka m na-eme Nnipa no nwan tukwa na yunivasiti ebe a. N'ebe onye nne nne nje na yunivasiti. Wee bofu wee na-atụ. Sọrọ ya sọrọ ya aka sọrọ ya sọrọ ya aka. Evidence. Ebro. Ọ bụ final apply arts. Ọ mụ azụ ya. N'ebe o ji nye m gift tata. Kụwara na aka kụwara na aka. Ebe o sepụtara. Later got to the Obodomine. Azụ mmadụ 76 University. Hey, In 17 months, so many scholarship. Buru ụwa akwụkwọ graduate ka 10 to local government. Mana ibe dị maka gịta bụ na elekshọn na-azọ Peter Obi na-azọ president Peter Obi bụ onye agụrụ. Ọnụ ọma niile anyị na-agụ si na ndị a mechara ebe a ọnla mmiri. O nwere ga-aga eme nkawu. President ọ na-azọ kịta na-azọ sineti ọmụnye agụzi onye onye agụrụ anyị na-abụba n'ọchịchị obere du ngagba ọzọ azị maka ibe ụlọ agbara eme ya oge mbukwu chairman pati national chairman a na-achọ ndị ya bụ lokal gọọmenti chairman nwekwe na obere du ka eme ike ogbere chairman 5 years ịbụ ego 2 years maka m ọrụọ 5 years ruo na oberetu ga-ama na mmanụ na-aka n'ọkụ ebe abalị ncha na-aka n'ọkụ ebe abalị ya ọ nwere onye ga-emere obere ibe m ga-emere ma nọ na seneti mụ na ndị obere ibe dịcha mma akitetiri ozumba my my big brother prọfesọ Peter Ejiofọ ee ọhamadike mụ na ya dịka anụ amụ isi ọhụ o ji mmerụ nwa wani mu ne wani kima awuro aru siri kira ga na ba aka mụta peter jefo so na ebe na-ekwu na ebe anyị niile yikọrọ ọnụ wee na-eji ihe ha ala ịgbasa ndị a ga na-enweta eri nne onye bịa n'obodo m ebe a na-ewepụta kanopi a ụlụ ya bụ ibe dị na-alụta tikọcha alụ m ma ibe dị na-alụ ma ebe ọdịcha na saịdị ụzọ ọ ndị obodo na-alụ ya ọbụrụ m na-alụ ya bụ na enwere m nnukwu hope n'ebe ụlọ ndị ikere daalụ katikisi pelebe daalụ nne o nwere ife a na-azọ kịta ga-abụ nzọtị ya ọndụ zọtara ya ọndụ zọtara ya ana m ekene ụnụ wee sị unu ike satọde a ga-achị ụnụ akwụkwọ n'atọ ebe unu ga-ebinye aka ebe esere mmadụ atọ ebe esere mmadụ atọ ebe esere nna nne na nwa ebe ese papa mama na pikin mmadụ ịtọ onye ka a na-egosi nwere ebe ọdụrọ onye anya ụra amalia a ekwuzi okwu di satọde ndị abụghị ada azọ prezidenti onwe na-azọ prezidenti na-abụghị ma ọ pụtara sọsọ onye igbo na-azọ prezidenti ebe niile abụrụ nyanwa onye na-azọ prezidenti na enidi sinetọ na haus of rep three of them na-aga together onye nwere president kedu iwe na-azọrọ senate na house of lords onwere na-azọrọ president onwe ebe ji ike eme so ka echee iru n'ebe Peter Obi nọ ya na ndị otu ya atụkpọ ya atụkpọ ya ọ ga-abara anyị n'uru ebe ntọrọ ịgba ụlọ ndị a na-akpa anyị na ndị na-edozi edozi onye ndozi na ịyọba ndị a niile onwere ebe a na-ejebe ahụ ịyọ mfe atiki onye awụsa ka o sara ji ati bosa agbali ya Peter Obi ọ nwere ya akwụkwọ onye esoro Peter Obi n'ọrịa Peter Obi na-egbu anyị ka mmanya bụ onye ndị Igbo chọrọ Igbo niile ọbụrụ ọcha obodo Igbo niile Peter Obi ka ọ ka ndị Igbo ọrụ Naijiria tụọ na ya atụọ sineti the same party Labour Party tụọ House of ndị na-eji ụlọ ebe nọ n'ọfụ mmadụ ekwere ihe n'iru na ala maka ọbanye ebe ahụ egwe ya na para ọ bịa win ọ bụ na-atụrụ ọrụ ndị otu ya onwe ka o win ya ọ bụ ọrụ tụrụ atụkọtị ọnụ nwere ebe mistake, a na-agbakọ ya bụ otu a na-ewere taa daalụ ha na-ekele unu onye bụ nke ọ bụ o so na mmadụ ịtọ mmadụ ịtọ nkwụrụ ụgwọ déédéé Portugal olùdó Portugal Nigeria. wọn náà kí wọn àbẹ wọn dẹ̀ lọ́nà àgbẹ̀wò ihu ẹ eight hundred ẹ ó sọ̀rọ̀ ndị select wọ́n dẹ̀ mmadụ ịtọ déédéé Lisbon International World Youth Day Nigeria July this year agụrụ ya ụgwọ 1.3 million ọ bụ ọdịdị ego n'ahụ olórí nínú nínú òdì ọ̀pọ̀lọpọ̀ ọ̀fúnma passport yà ni lówó ló visa agbóhùnwó dandan àwọn ènìyàn July ojú òwúrọ̀ ìlú ojú ojú máa ń wọnú ìlú ìlú ọmọ ẹ ọkẹ ọmọ àbá àbá àgbóhùn ìlú bàbá ọmọ ọmọ ẹgbẹ́ tàbá ń bọ̀ bàbá àgbà ẹgbẹ́ wọ́n ti wọ́n ọmọ àti ọmọ.